ndeewonu ndị be anyị daalụnụ ka eke unu mee unu abịala ụmụnne nnọọnụ nnọọnụ anyị bịa ka anyị kwuo okwu maka oke ịma na ndị igbo na-abụ afa si okechukwu bụkwa afa bụ chinwe oke bụkwa afa si afa mefuna ya bụ ka eke esi eke oke n'ala igbo oke bụ ihe lụrụ onye owelu ya na mmadụ ada azụ ya azụ onye bụ ọkpara onwere ka esi ekenye oke onye bụkwa osote ndị niile na-esokwa onwere ka esi ekie kedu ihe bụ oke ọ bụ ihe nlite si n'aka chineke si n'aka fere aka wee lụọ anyị aka sikwe na nna nna anyị faluo anyị aka n'isi mbido a na-asị ndị nne na nna mụta nwa fa kụzielie omenala ntọala na ka omenala anyị si dị kafa tonyite kafa ghara ịrapụ ya aka kafa na-esu ya nzọụkwụ ọ ga-adịkwalụ fa na mma fajili nzọụkwụ ahụ fa ga na-aga maka mba niile nwere ọdịbendị o nwere ihe na-edu mba ọ bụrụ ma ndị Igbo fa na-asị na nwanne dị na mba nwanne nwanneka oyi oyi dịkwa mma mana nwanneka a sị na ozu isi oyi na ọ bụ nwanne gị ga-anọkilide n'ihe niile ma n'ọnwụ ma na ndụ ya bụ ka anyị kwado n'ezinụlọ anyị anya ndị nne na nna ka anyị kụziele na ụmụ anyị n'ala anyị na omenala anyị n'isi mbido mgbe ị mụrụ ụmụaka gị ka ihe ị ga na-akụziri ifa ị ga na-akụzi ifa na ofu onye adaele ihe si ya ofu onye weta ihe ọ bụ ihe ọra niile ofu onye ada amụ nwa nwa bụ nwa ọra niile eji agụ egwu na-asị ọnụla akwa nwa ee ee ọnụ na-akwa nwa gba ngwa ngwa ọ bụ ofu onye nwe nwa ọ bụrụ ofu onye nwe nwa onye ahụ ka ọ dịkwa a sị na onye kpata akụ akụ na ntụ ụlọ ọka onye onye kpatalịa ya bụ nwanne weta ihe mgbe fa ka na-etolite etolite bụrụ ụmụaka fasị n'ụzọ weta ihe ọ bụ mmadụ gasịrị fa ihe ahụ ọ bụ ihe nlite ka falite onwe ka o si wee mee konukote ịmago em maọbụ awọd ma ọ gift maọbụ na onye furu ya n'anya nyere ya ihe maọbụ na o ji ebede eweta ihe o welie na ntụ ụlọ bido mgbe ahụ ka eji ebido na-akọwara ụmụaka na ị ga-eke ihe wee nye ụmụnne gị fancha ga-emetụchi ya ọnụ detụcha enye edenwe ụzụ edenwe ụzụ ka ihe bụ edenwe ụzụ ọbụgodi pam pam pam onye ọbụla emetụcha enye ọnụ ọ ga-ekekwu ekebe eluso onye si na ọ chọrọ ọ bụ ka ndị igbo si eme ihe fada eweta ihe si nwanne m igeli igeli mba o nwere ndị omenala fa bụ isi nwanne fa igeli igeli ee onye kwetezi onye omenala igbo bụ iweta ihe nwanne m nga ọ bụrụ nke igeli ga-ewe mba ngakwa ọ dịzie gị mma iwelu ọ dịrọ gị mma ịrapụ mana nke bụ eziokwu bụ na ị ga-eweli ihe ahụ ọ dịrozi gị mma ihe sozi gị ime nye ọ bụrụ mmadụ ọzọ inye ọ bụrụ ntụfu itụfuzie ya bụ mgbe fa mpefa dị kịrịkịrị ka ị ga-ebido na agbafa onye weta ihe nyanye nwanne andị onye eli n'ihe si ya ama ka ihe anwa atọ gị ụtọ iliche n'eso gị tafuolu nwanne gị iweta eke enye eke ọ bụrụ na onye anwụ nwe ọ bụrụ onye nwe elu nke ya ga-akazi mana ọ ga-edetucha ụmụ nwanne ya edenwe ụzụ edenwe ụzụ ọma etu ya ụmụnne unu na-aghọta ndị nne na nna igbo unu na-aghọta ama m ka ghọtazikwa na ụdị ihe bụ one abụ omenala anyị ma ọdịnala anyị amakwa mma ma ịghọtakwa ma ị na-akụzikweli ụmụ gị ọ bịa ka m ka bịasị ka ya ka unu na-aghọta maka ọ bụrụ na ebidoro n'oge na-akụzi ọ bịa na-eweta oke nzọ ihe ọbịa na-eweta igbusisi nwanne igbusisi nwanne ọbịa na-eweta anya ukwu ọbịa na-eweta nwanne bịa ole ihe dịịrị ya na ụmụ nwanne ya lie ihe so ya kweli ike ọbịa na-eweta dị ọkpara osi na ọnya nwee ihe niile ehe bịa oke nwa gbatunetenie gbatunetenie ehe so ọ bụrụ ma onye a mkpọrọ di akpọla afa a na-abụ E, ana dị chicha n'obodo nna nwee ndị nwechelie o nwere ụmụnna nwunye nwere ogbolodo nwere nwe ogbolodo ya bụ nke nna gị ọ ga-ekele ụmụaka niile ọkpala ka a si na-enwe ngwuru ọnọchie nna nna na ngwuru mana ọ bụrụ na dị ọkpara ahụ ọ laikira ngwuru o nwezi ike wekwere ala ọzọ ma onwe ana mapụta maka onwe ndị na-enwe ọtụtụ ala onwe ndị na-enwe ọtụtụ ala o wekwere ebe ọzọ onwe ike ọ bụrụ na ọ kpatazila ego ọ lụkwa anya ezigbo ụlọ ọ bụrụ na ọ na na ọ chọrọ igwe ngwụla ahụ mana onwere ana mapụta ihe ọ ga-emezi bụ ee o jezie were ego lụzie ụlọ ebe ebe masịrị ya o je were ego ego a na lụzie ụlọ ebe masịrị ya ma ọ bụrụ na e, ebe ngwuru nna ahụ amasịrị ya ya ọbụ ọ bụ ewechichichi elu onye ọbụla ọkpara na-ebu ụzọ nwere ihe tupu ndị ọzọ e o nwere nwa amụrụ n'ụlọ a na-ekenye oke ee a na-ekenye oke mana ndị ọzọ ga-ebu ụzọ wechalụ tupu o welu ma ndị ọ ma ndị ga-ewecheli ihe ya ka anyị na-asị ọ dị mma nwa amụrụ n'ụlọ ndị ọ tọrọ ebulie ụzọ were ihe maka na amụrụ ya n'ụlọ amara m ma ọ dịkwa mma ọna ka ndị be unu si eme ọna ka ndị be anyị si eme nna akọwata n'ụlọ ya bụ ịma ka ndị be unu si eme enye ọ bụrụ na omenala igbo a dị mma sikwa na ọ dị mma ọ bụrụ na o nwere ebe adịrọ mma o sili mpeli wee gbaa mpe sikwa na ọ dịrọ mma ka amalụ ka esi gaa gbazie maka a na-agbazikwa ihe a na-asị na ihe dị flexible na ihe na-echenji na chenji na-abịakwa mgbe niile ya bụ ụmụnne anyị nwenatakwa na oke oke a bụkwa kedu onye na-eke oke ọ bụ onye ọdụdụ na-eke oke onye ọdụdụ kechaa oke onye na-aralụ ọ bụ onye isi na-aralụ onye tọcha na-ebido okpolo oke okpolu osote okpolu ihe ndị ọzọ ekpochalụ tupu okpolu onye isi adị eke oke wee chịkwala oke nya ụdị ekechi ihe wee ralụ ọ bụ omenala anyị maka na onye isi kechie ihe wee rakwalụ ọ ga-aghọgbukwe ndị ọzọ nrufu na ndị igbo ma ihe ọfụma ndị igbo ma ihe malụ na onye tọcha mmadụ ama nke ihe onye tọcha mmadụ ama nke ihe oke ihe ọ ga-alụkwa alụlụ ala ịma alụlụ ala ọ ga-alụ ọ bụla anụ ka ekere ọ ga-ebulu ọkpụkpọ ruo n'ala wee were anụ wee mee nye felefele n'elu ọsịzịa onye ọdụdụ onye ọdụdụ ga-eji ralụ nke ahụ buru ibu chie nebe ebe anụ dị ọ mara na anụ adịrị ya ya bụ onye isi ka ehihie si gị ralị gbado anya ka ọ ghara ịghọgbu gị mana a na-eke oke ihe apụta n'ọlụ na-ene anya ihe apụta n'ọlụ na-ene anya ka ị malụ mgbe ihe gabara ka ịmalụ ka esi eke oke ahụ ị ga na-abịa ọgbakọ ụmụnna isi n'afa gaa ihe emeta esi ka ọlụ gị ọ ka ọkụkọ si wee e si gaba ọgbakọ ihe emeta esi gwa ya ka a gachazila ọgbakọ ahụ ewee sizie na anya bụ ọkụkọ ka eji gaa na-achụ àjà anata ajụ anya si fasi kedu ihe emete n'ọgbakọ asị a na ekpebiri sio na ọ bụ ọkụkọ ka eji gaa na-achụ àjà ọkụkọ wee tie kwụọ kwụọ kwụọ kwụọ kwụọ bee bee bee bee bido tata ruo taa ọ bụ ọkụkọ ka eji achụ àjà maka ọ sịrị ihe emete si gwa ya ụna afụgo ka o ji wee were ọnụ ya wee kee onwe ya agbụ ya bụ isolu n'ihe ị na-eje ihe ahụ ị na-agbado anya ọ bụrụ na ị chọrọ iso n'ihe ị ga-emebu ịgatie aka isi agaba akasị akpọnaga anaba na ndị ịga na nso ebe ahụ ọzọ maka ịnọrọ akpa nkata n'ulu n'azụ gị gị ka ya bụ mmiri ga-eri maka na asị gịnị ada aghọlụ ka ada aghọ asịkwazịa gịnị na iru dike na-anyụ mma nkọ ịnọlụ n'iru gị a na-akpa nkata a na iru dike na-anyụ mma nkọ ọ na-afịa arụ ifu chekwelunu chekwelunu ndị be anyị chelunu igbu anyị abịa ọzọ ọ bụ m bụlọọlọ nneka ijelenze ọ bụ na mba united kingdom ka m si na-ewetara unu ozi ọma ya bụ ka anyị hụchaa ntị na-agbanye na mbọ asịzie na diọkpara bịa hmm. ọ bịa nwụọ n'iru nna ya ọkwa omenala ndị igbo ka m na akọ unu ihe a ọ bịa nwụọ n'iru nna ya ọ bụ ọzụkwa ya bụ diọkpala eweli wee nye osote diọkpara ihe niile o nwere o kwesịrị iwelu n'aka nna ya eweluzie nye osote diọkpara ma o nwere ụmụaka ma onwere ụmụaka ma o nwere ma o nwere nwaanyị anyị na-asị o bikonu ọ bụrụ na onwego nwa ma nwunye ama m wezikweli ya nye nye n'aka osote onwe ndị omenala fadi nke ahụ mana belụsọ ma onwere nwa onwere nwunye bụ na eweli enyekwana n'aka osote dị ọkpara maka na um, o nwere ụmụaka ọ nọchigo ọ nwego onye nọchilie eji ekpe ekpere si ka amụta ụmụaka amụta nwa nwa amụta ibie o nwetego onye nọchilie ọ mụrụ nwoke ọ mụrụ nwaanyị nwa bụ nwa ọ bụ na ọ nụbere nwaanyị ọmụrụ nwa ọbụla a sị ka eweli nye osote dị ọkpara ee nke ahụ bụ ihe kwụkwọ ọtọ mana mụnwa bụkwala ọlọ nneka ijele nze na-asịkwa ịma na ọnwụ ihe a ga na-eme na-amara ama ka ka esi ga-ewekweli ihe dị ọkpara wee nye osote ebe ọ nwee nwunye nwee ụmụaka ọ dịchakwa m kọọ ihe kwụ ọtọ mma na-eche ka ndị na-eme ụdị ihe a bịasị ee na fa na-emekwu ya na ọ dịkwa mma ka a na-eme na-aga n'iru ọ mba ọ dịrọ mma ka a na-eme ya na-aga n'iru maka ekechere m rarụ ana m achọ nkechi ihe ka m rarụ ana m agakwa nkwuchie ihe nsị unu kwukwe uche unu unu pụta kwukwe na uche unu ọkwa ka ndị ụkụta azụ anyị ụmụ ndụ anyị wee na-amata nya ụmụntakịrị anyị kafa na-amata maka ọdị ọzụkwa m kafa na-amata nwere nne na nna na-apụtazi na-akụzili ụmụ ya ụdị ya hmm. ọgwụ ya ka ụmụaka anyị ji na-agbanweche na-eme ụmụ ihe dị anya ọkwa mmanụ mgbe nke a si mkpụrụ ute fa na-emekwu ya ewutekwa nke mm, ịmaga ụmụ ndị dị anya fa na-emecha eje agwa ọgwụ ego ma nke fa na-emecha nke ya ya ya nke ahụ fa chekwere na fa bụ ndị ọcha makazi onwere nne na nna na-asụzila ụmụ igbo ndị igbo be anyị bikonu ayịyọ ka nna aya ọ bụrụ unu bido na-asụrụ ụmụ unu asụsụ bụ unu na-akụzilife omenala na asụsụ kafa ghara ịdị na-ejefiozi ụzọ ka uche ruo fana ka uchefa dị n'ụlọ ka ndị flev wee na-anaghịnata kafa mmalụ na fa nwekwara ebe fasi kafa mmalụ na enwere omenala ndị niile nwere omenala andị fana ementen ya na edebi ọkpụ tọrọ ọkpụ ọkpụ unu na mba eliza bụ united kingdom ebe anyị nọ ọkpụ unu fụrụ echichi fana echi king na queen ma afafa fada agbanwe agbanwe afafa ahụ fada agbakwa ifu charles charles prince prince williams williams ka ekwe nke ọzọ nke osote dị ọkpara harry harry elizabeth elizabeth fa na-edebe afọ ahụ ọdị dị tọrọ ọkpụ o nwere afọ eji ama ndị ya bụ ndị be anyị unu ma na ndị be anyị gbanwetara afafa ya bụ ọ ịgbanwe afafa nọ nke nnafa were afọ oyibo wee bụọ wee mere afa nna ndị ndị be anyị merie ya bụ gị bụ onye nne gị bụ onye nna na-ege m ntị ịnwa na anwa mee nye rapụ nwa gị ahụ ka o too o tozie si na ga-agbanwezi afa nna na afa nna ya abụọzi ihe ọ dịbaziala ya amanụ ọnya ka o si n'aka ka ọ ghara isi gị n'aka maka o si gị n'aka chukwu ga-ajụkwa gị ajụjụ ọdịnala ntọala ga-ajụkwa gị ajụjụ ọ ya ajụkwa gị ezigbote ajụjụ maka ịzọọkwa nzọụkwụ ịzọrọ nzọụkwụ maka mgbe ụmụ gị ga-etolite mebe ihe dị aṅaa ị ga-ebidokwe n'ọrụ n'akwa onye ịkpọrọ oku ọma nzago ọma aja maka asịrị ndị risach sịrị na ụmụaka na-aza afọ obodo fa anya na-elu fa na fa na-echetakwa obodo fa fa ada echezi fa na-echetakwa nwanne fa ada echezi ụmụaka na-asụ asụsụ befa hmm. a sị na fa na-enwe ọgụgụ isi ya bụ nke ndị oyibo na-akpọ intelijent o wee bụrụ eziokwu ịbịa na be m iji maatụ ụmụaka be m na-aga akwụkwọ fa na-aga n'iru fanu onda scholarship now ịmara scholarship maka ọnwụ ụdị ọfụma ị ga na-eme a na-eji tọọ ịma nkwụ ụgwọ a ga na-anọmineti gị n'ihe niile ịdị mma na nke ịdị mma na nke o nwere ihe eji emotibeti na-abụ baji baji ka a na-akpụ ya ya bụ ịnweta English ịnọ na first position geography ịnọ na eh, first position biology ịnọ na ya physics ịnọ na ya onye ọbụla mere ihe dị mma eh, na ma tem gacha e wee nyefe baji a iji wee na-recognize intelligent exceptional children onye ụmụ m nwere lie oo wee lụọ ebe ọkwa ifuru ihe afa na-eyi mbụ mbụ m cardigan mba eh, blazers ihe afa na-atụkwasị maka oyi fayichee jọmpa n'ime fa wee tụkwasị ihe ntụkwasị a na-akpọ blazers na ya ka fa na-etinye baji anwụ and ụmụaka nwere baji anwụ hei ọ dị ka rank rank rank ịma na ọkwụ ya agbanite one aka ada m nwaanyị nọ na sekọndịrị one aka nke etolide etolide luo ebe ifugo na ihe ndị ndị ndị atụ na research bụ eziokwu fasi ụmụaka na-asụ asụsụ befa na-adị intelijent ọ na-asụ asụsụ be anyị na-edi ede ka ihe kpatara o ji edi ọ nọ n'igbo klas wọd na-amụ igbo onwe m na na-asụli igbo nye na nna ya anyị anaghị anọkọta bịa sụọ oyibo bido na nwa ụmụaka anyị niile wee bido na-asụ igbo kịta afa na-agazi akwụkwọ fadi e, ọkwa ịma ihe bụ exceptional exceptional and briliant ya brilliant bụ talented talented ka a na-akpọfa briliant or exceptional fancha niile dị ya and ya skọlaship ịma nkwụ ụgwọ akwụkwọ ịma ndị weta loan ma ọ bụ finance ọ bụ gọọmenti ga-finance gị ihe niile ị ga-agụ akwụkwọ free ịma na ịbịa na mba dị civilized ịbịa na mba dị civilized eh? ụmụada akwụ ụgwọ akwụkwọ wee luo na sekọndịrị ọ bụ na mahadum ka a na-akwụ ụgwọ akwụkwọ ka e ka esi ga-eme gị ịma mwepụta ego na akpa gị kwụ ụgwọ akwụkwọ gọọmenti ga-enye gị loan a na-akpụ ya loan nyekwa gị ego mentenans ka ihe bụ ego mentenans nye ego iji gaa na-ementenu onwe gị na-agba moto na-eri nri na-akwụ ụgwọ ụlọ a ga-enyekwa gị manụ ịnọ onda boro akwụ ụgwọ ya ịlụba ọrụ ị na-akwụ ya obele obele ọ bụrụ fri mana a ga enyecha gị ụgwọ akwụkwọ niile ịmago wee tinyeli gị na akaụntụ ma ọ bụ gị na akaụntụ ebe mahadum ahụ ị ya agụ ịma mwepụta ego na akpa gị kwa ụgwọ akwụkwọ mana ịlụbazie olu ị na-akwụ ya obele obele mana ọ bụrụ na ị dị exception adị briliant hey ịma nkwụkwọ ụgwọ akwụkwọ ahụ gọọmenti ga-akwụrụ gị ọ bụ ya ka a na-akpọ scholarship now ụmụ m nọ na scholarship maka gịnị fa na-asụ asụsụ Igbo maka research sịrị na ndị na-asụ asụsụ befa na-adị briliant ọ bụla eziokwu tụlee ma nene tụlee enye ma nene enye ka ịma ma ọ bụ eziokwu ọ bụrụ na nwa gị na-asụ sọsọ ofu asụsụ oyibo ọ na-eme ọfụma ọ bụrụ na ọ sụrụ asụsụ igbo ọka mee ọfụma ọka mee ọfụma ọ dị mma ka ọ nwee asụsụ abụọ nke nne ya na-akpọ mother tongue ọka aka mma ma o nwee enyi asụsụ na-abụ asụsụ ala nna ya eji mali ya ọka aka mma ma onwe enyi a na-akpọ sekọnd langweji ọ ga-abalị ya uru ma ọ gaa ebe ọbụla ndị ọcha maọbụ ndị dị civilized na like languages fana like ọ bụrụ na a na-eweta n'ọrụ a na onye a na-asụ asụsụ na-abụ onye a na-asụ ofu ọ bụrụ na nwa gị nwere em the credit ma merit ma ọ distinction onye a nweli onye a nweli onye a ya abịakwa gbakọba ụmụ ihe ndị ọzọ o onye a na-asụ ofu asụsụ o onye a na-asụ asụsụ na-abụ agbakọzia wee shọtlist ya a na-achọzi ihe mmadụ ji ka ibie mma a na-achọzi na-achọzi onye a na-asụ two languages ee eh, onye a na-asụ ofu fanwe same distinction ewepụgodi nwa gị n'akụkụ ewepụgodi ma ma na-eme application ọrụ anyị ewepụgodi ya n'akụkụ ewegodila onye na-asụ dọbụl langweji amara na ọ magodi ihe a na-ama ama na nne na nna ya kpakọkwala isi ọnụ na fa bụ pio na fa adịrọ feki fa adịrọ adịgboroja ọ bịa ka nwa gị ji gaa chọkata ọrụ chọkata ọrụ ebe oje na ana na-ajụ ya ichee na na amara ihe a na-eme o nwego ndị bịa bitie nye down witi asụsụ fa ndị india ndị china ndị pakistan ndị ndị niile na-asụ obodo fa italo spen jama jaman jamini ndị niile na-asụ asụsụ nwee dobe ụla mgbeji abịa bụ bitie fa hands down ya bụ ka anyị kwụsị na ya ọ bụ ya ka anyị ji akpụ n'oku n'igbo class world ebe a na-akụziri ụmụaka ihe ya bụ kpọta nwa gị n'igbo class world ka ọ mụọ igbo ma bido taa kwụsị ịsụ ya asụsụ bekee bido taa kwụsị ọ na-amụgodi ya bụ igbo ị na-asụkwali ya bekee ahụ ọ ya amụtakwu ya mana ọma mmụta chachachi ya ọfụma ọfụma ọma nsụ ya ka onye igbo ọ ga na-asụ ya ka onye ọcha bịala ala igbo ọsụọ ọchọọ isi ike ọsi ike ọchọ isi ike agwụ ọsi ike agwụ ọchọọ ịkpọ dike ọkpọ ọnya daik ọ ga na-asụ ya agadi nwaanyị otu ikpe agadi nwaanyị ọsi agadi nwaanyị a na-asị ya ee kedu ihe iso amadị ihe ọ na-asụ ọ bụrụ ihe ịkpata nwanne m nwanna m ịkpatazina nwa gị tinye na bad condition bọks anya na-ekechie iche na ị na-eme ọgụ imekwa ọgọ imere ọgọ mana iche na ị na-eme ọgụ mana nkịtị ịnụli ya ị ga-amatazi na ị na-eme ọgụ ya bụ ịkwụsị ya taa imere ọfụma ịkpọta nwa gị n'igbo klas wọd o mere ọfụma ịma onwe ndị na-apụtasị he ya anyị na-emezi ah, ọ dịkwa ka ego ka unu na-achọ ọkwa nka otego anyị promotu were igbo na nke a ka anyị bịazi wee dị ihe ndị oyibo na-akpọ sirios wee tinyezie igbo wee mezie ihe a na-akpọ igbo klas wọd ebe a na-agụ akwụkwọ ya bụ kpọta nwa gị ịkpọta nwa gị ọ bụ ebe ndị ji PhD ma digrii ma ma ma masters n'Igbo na-akụzi ya bụ oyi etukwa gị obere ego maka ime bịasị a na-akwụkwọ ụgwọ a na-akwụkwọ ụgwọ na ya ọ bụrụ na ndị Igbo ga-eweta ego fọndụ ya sị ka ọ dị fri ọ dị fri mana nne nwaanyị ama ndị gote zoom kwụọ ụgwọ ya nọla na mee lesin plan ma note welu data bata isi na ọ ga-abụ fri nwanne m ọbụ ọkwa fri o ọbụ ọkwa fri chaa ihe m ji ekwu ebu ka ụnụ nwatakwa maka onwe ndị ga-abịa batacha tacha afụfụ bata anụzie na a na-akwụ ụgwọ fa agaba iru nwanne m a na-akwụ ụgwọ a na-akwụ ụgwọ o nwere ihe dịkwa fri n'elu ụwa ahụ sọsọ ikuku ikuku chineke kere ka a na-ekuru sosi ya dị fri ya bụ ụmụnne ka ọ ha na ona mbosi nta ka anyị chụọ nụ na-ewere nchi ka ọ dịnụ ka enwe amara ọfịa ndị be anyị ka emesịa anyị ndewonoo